What you just heard was Igbo. But is this Igbo? How about this? Or what about this? Well, the answer's complicated. When most people refer to Igbo, they're referring to the Central Igbo dialect, but there's more to it. Glottolog is a biographical database developed by the Institute for Evolutionary Anthropology in Germany the Institute classifies Igbo as an Igboid language. This Igbo linguistic category contains the Ebe language, spoken in rivers in Imo State. Chineke bongana, ya bunye elemum, loligwe, And a cluster group referred to as Igbo child languages or nuclear Igbo, an umbrella term for a group of Igbo languages or dialects that in many cases are mutually intelligible. Whether those classified within this group are separate languages or just dialects is often debated. Yiddish linguist Max Weinreich once stated A language is a dialect with an army and a navy, and in many cases, the status of a regional tongue is often decided by politics. For example, Scandinavian languages are fairly mutually intelligible, but Danish, Swedish, and Norwegian are all referred to as separate languages, whereas Cantonese and Mandarin are referred to as varieties of Chinese. But are not mutually intelligible. In this case, parties that fall within a nuclear group are kind of both. They're dialects of a nuclear Ebo language as well as languages with their own dialects. For the sake of simplicity, in this video we'll call them languages. Let's take a look at some of these varieties. Okay. Onyeabon State Bemb from Yishi local government, Abakliki. Okay, Ibemere bụ gare. Garị si Ebonyi steeti onye chọọ ịzụta anụ gọchịkọ ga-emejọ ka ehu duare that is hello how are you ehu duare ndị ehu dunure mini eh what about here what about stand up from here gbashekono ah <laughs> idike ah yes kwera mmeka ahụ rehwa mbochi broma nrega m ọkwọwuri laikiri m ahịa ka ahịa ọkwọwuri broma ajiga na ome some certain things ọọzi anishehi o oke nwere ndị ọnụnụ ọmininu bịa okay ishehi o meka ọ bụrụ onwe ndị abịba nọ na eh, London ebe ọhụụ, siwa nụwo si m na ha ekelewa o siwa jishi ike kani efemza Oyedichukwu Enrique Mkpa abụ m onye Ebreva Ọhafịa Local Gọọmenti Area Abia Steeti. ife dị n'iche ebe obodo anyị bụ anyị bụ anyị bụ ndị amara amara oke aha mbụ. bụ nwaada Nkechinyere okay Eshim na bend the local government in Abia State ihe ndị village anyị na like karị wụ onwe ha na-akpọ ejọ nkwụ if you see somebody yeah. or you somebody was uh, first somebody will be passing like yeah. tell the person jọkwa okay. that is and jọkwa or ndewo oh, that's greetings greetings jọkwa okay. come is bịa we call water mmiri then we call yam ndị ee eh, anyị na-akpọ ya iri ndị a na-asị imeela ee eh, mbụ onye Anambra mbụ onye Nteje oyi lokal gọọmenti eria anyị bụ Nteje Abụọgụ. Nteje Abụọgụ, kwenu ya kwezuenu ya <laughs> achọrọ m ka ha bụrụ ife ee eh? wetakwanụ na anyị ife anyị na-elikwe n'ife makwanụ na onwe ya dị ihe na-eme na ana nke Nteje onye ehime mba nọ umesala Owerri ehime mba nọ LGA ahịa anyị na asụsụ anyị bụkwanụ akala ihe ke ele otu uche ma ọ wụta isi ekele so anyị na-anabatakwanụ ndị ọbịa anyị na-anabata ndị isi eshi bịa anyị laikiri onwe anyị anyị laikiri mmadụ ibe anyị ejego m achọ ife dị mma ọgụ were a So as you just heard, there's such great variety in Igbo languages and we've done our best to showcase some of them in this video. If you want to learn more, go into our website okwid.com where we've dedicated a page to documenting some of these dialects.